nkwado ọ na-enye investọs site n'ịgba mbọ hụ na udo dị n'anambra hụ na sekuriti dị na nke kpatalụ na ndị iche iche na-eburuzi ngwọ ibeba na-alụ n'ezi na-ebulata Anambra dịka deputy gọvanọ kwuru ọ bụrụ na sekuriti adrọ ụmụ ama amalị amasị na m na-alụ họteelụ n'ọnụ eji m ọkụrụ kwu ego n'aka chee na ego ji n'aka ga-arụsị ya mana ọ nwere ebe nlụrụ ilu ebe ilu adịrọ mma na akwụkwọ alaba adịrọ mma mana arụ ije chineke adị n'elu igwe chineke bụ usu niile nke ndị agha omiri potent omiri